Chukwu na agbala odibo egwu ndeda ọgwara na agbala odibo ihe ọ na ọhaneze hmm, ah, uhuruchi ọma na anyị abịakwa ọzọ hmm. anyị nwabụ ndị Igbo class wọd nke anyị na ụnụ nọkọ na anyasị a tụlee isiokwu ole na ole eh, isiokwu anyị chọrọ ka anyị tụlee na uhuruchi a bụ ichi eze na mba maọbụ ihe kwesịrị ekwesịrị uru na ọghọm dị na ya enwere e nwere nwanne ya nwaanyị anyị na ya nọ lọlọ ijere nze kelee ọha na eze igbo ndị ọma na-ege ntị anyị ekene unu daalụnụ aha m bụ lọlọ nneka nze, anyị na-asị unu nnọọ anyị ji isi okwu. gbara ọkpụrụ kpụtara akpụ bụ ihe m na atụgharị uche anyị anyị na tụgharị na-asị ọ bụ ajụjụ anyị na-asị ka anyị tinye ya ọnụ wee gbalị gbalịkene ka ndị mmadụ kwuo uche maka na a sị na ụwa kọleji ka anyị niile wee nwee ike mụta ihe ndewonụ nọnyelụ na anyị ndewo aka bụkwa nwanne ụmụ nwoke maazị chinonso ochemba eh, e nwere ajụjụ ole na ole ee eh, a ga-ajụ ka anyị nwa atụlekwe ya bụ isiokwu anyị so na ma ndị ga-akpọ akpọ anyị tiri akara ekwentị ee eh, ịkpọọ ikwuo ihe bụ uche gị inwe ajụjụ ịjụọ ka anyị kọwa ee lọd ee gaa n'iru enwe ajụjụ ndị ị ga-ajụ na isiokwu a ka anyị tụlee ya ndewo ndewo ndị igbo ndị ọma igbo ndị ọma na-ege ntị anyị ekene ụlọ ọzọ anyị ji ajụjụ bịa nke isiokwu ya bụ ndị igbo na-echi eze na mba anyị na-ajụ onwe nwanne anyị nwoke anyị na ya nọ nke sokwa n'igbo klas wọld anyị chọọ ịjụ ya maka na ọ bụkwa onye ọdịnala na omenala doro anya nke ukwuu anyị chọọ iju ya ka o kwupụta uche maka m anyị na-afụgasị ebe niile n'ihe onyonyo soshal midia ndị Igbo gbasachara na mba niile dị iche iche ha gaa ebe ahụ fa na-echi echichi dị iche iche eze igwe nze ọzọ ichie chief a na-echi ebe a ande na abịa agbakọta ọfụma zaa nnọọ ka eze azụ n'ọlụka ka n'ọlụka ikem ga ikem nọzialụ ka esibe n'ala anyị na-ajụ ajụjụ anyị na-ajụ wee bụrụ em kedu ntọnala ndị Igbo anyị ga-esitegodi kedu ntọnala echichi ndị Igbo a na-echi ee kedu ntọnala ya ka e ka o si bido anyị chọọ ka anyị bidogodi ebe ahụ wee jụba ọ bụ ihe dị ọkpụtọrọ ihe ndị nne na nna anyị debere ka o si esi bịa ọ bụrụ na o si ebee ka o si bịa ndewo maazị chinonso mm, ndewo lọlọ ijelenze ee dịka m mara ee mgbe gboo mgbe gboo ihe ndị igbo na-echibu bụ ya na-asị na enwere eze mmụọ ee eze mmụọ ọya ka a na-anụrụ okwu ọya ka ọ ga-awụ enwe onye ọfọ mara enwe onye ga-eji ọfọ ọsọ na onye dị otu a ka ọfọ ruoro otu a ka ndị nna nna anyị ha si were bidokwe mana nke ibidokwe bịa chiwekwe eze amekwere n'usoro na aka ji ọfọ eji bidokwe chiwekwe ya bụ eze ee ọ dịghị m ka ndị ọcha wetara anyị ma ọwụ na ọhịa ghọtara ahụta mana ọkwa ihe omenala anyị ka ọwụ ihe ndị nna nna anyị ha bidoro ebidokwere ya eh, onye ka ọkwa eze mmụọ oge mgbe gboo ọkwa eze mmụọ na-ekwu na onye abụ aka ji ọfọ emezie na onye abụ aka ji ọfọ na onye a ga-abụkwa eze mgbe gboo enwe ndị na-eme na eze ga-adị na obi ama bugharị ya ebugharị ee eh, ndị na-ebugharị eze ebugharị mmekọ oge gboo iju ọkụ ese nchọpụta chọpụtagasịrị enwe ndị ọ ga-abụ ha bụrụ dike ma ọ bụ na ha chiri ike ha mere ha mere nnukwu ihe n'obodo ndị obodo nwere ike sị na onye a ga-abụrụ ha eze enwekwa ndị na-aghọta nke ha n'anya ee ije ese mgbe gboo enwe ndị ghọtara nke ha n'anya e nwekwa ndị megasịrị ihe dị iche iche oge nke kịta na enwekwa ndị na azụkwa ya azọ e nwee ndị ga-ekwu maka na ha ee gọọmenti bịazie tinyezie aka na ya bụ eze ya bụ eze dịka m si wee mara oge gboo o bidoro na eze mmụọ asị na aka ji ọfụọ ebidojie chiwe eze bụ obi bụ igwe ofu ihe a ka ọwụ dịka m si wee mara ọzọ dịka ibe ya wụ oge ndị ọcha batakwanụ eme ndị ọ na-awụ ha gbara ndị ọcha odibo maọbụ na ha mere ihe dị agha luto ha nwere ha na ndị ọcha ndị oyibo bịara be anyị dị na mma ndị oyibo a nwere ike inye nwere ike ikere ha si na nye ha eze maka na ha watara ya n'anya enwe ndị watara ya n'anya otu a ka m si were mm-hmm. mara oge gboo otu a ka m si nwee ntọala eze ndewo oke daalụ maazị chinonso igbo ndị ọma na-ege ntị maazị chinonso zara nke ọma ọ sịkwa na ọ bụkwa ihe dịbe anyị na ọ na-adịkwa adị na obidolu na eze mmụọ wee dịlị gaba e, e achọ aka ji ọfọ echie igwe chie eze o nwee ndị na-akpụ ya eze nwee ndị na-akpụ ya igwe nwee ndị obidolu emechakwa ndị mbịambịa ndị ọcha bịa gọọmenti tinyekwa aka na ya onye gbaa odibo gbata ọfụma fe enyekwu ya echichi nwee ndị watakwala ya n'anya um eh, eh, ngwa anya na-adịkwa wee dịkwa mgbe gboo ahụ daalụ maazị um ajụjụ ọzọ m na-ajụ gị wee bụrụ em anyị na-afụgasị ebe m a na-echi bụ echichi ndị Igbo na mba ndị ọzọ anọla ebe ahụ na-echi esie rụọ ṅụọ akụọkwe egwu agba ihe niile abịa ọ dịkwa ka ala Igbo esikwue anaghị ana ọ dịka anyị anakwa ọdịka ama nnazi ọ dịzịa ka obodo ndị Igbo em anyị na-asị ọ bụ ihe kwesịrị ka ndị Igbo hapụ obodo fabụ ala Igbo jee na-echi eze na igwe na echichi ndị ọzọ n'ala abụrụ ala Igbo ndewo nke bụ eziokwu ya bụ na emezie ya emezie onye kwesịrị ekwesị ka ọwụ maka anyị nwabụ ndị Igbo ebe ọwụ na anyị nọ anyị na-alaiki anyị wụ ndị nganga anyị na-alaiki ibupụta omenala anyị maọbụ njirimara anyị n'obodo ọbụla anyị nọ mana ọghọm dị na ya abịazie na dị ọbịazie karịzie ọghọm dị na ya karịziri maka na ndị na-echizi igwe na mba bụ ndị enwere ka ọwụ ndị mmenụ na mba ha nọ n'ọha nwe obodo ee enwere ka ha na ndị gọọmenti obodo a dịrị na mma ha were na emewu ụmụnne ha ihe ndị oyibo kpọrọ intimidate ma ọwụ na ha ji ego enwere ike ọwụ na o ji ego na onwe nwere akụ o nwere ike omee ihe ọma gbasara omenala a sị na achọrọ isi igwe ọzọwa na ọ ga-awụ igwe na ọ ya awụ o so na ndị nwe obodo mana enweghị ihe omenala doro ya anya maka na o ji ego ndị mmadụ ọpụta gụọ ndị mmadụ mmanya akpọọ ya igwe mana usoro kwesịrị ekwesịrị esi ya bụ igwe na mba bụ enwere ndị bụ ọhaneze ndị Igbo enwere ndị bụ ọhaneze ndị Igbo tupu ị na-esi igwe na mba ị ga-abịa e, gakwuru ndị ọha eze ndị Igbo ha ha nye gị akwụkwọ ikikere iji sie ya bụ eze na mba mana ịmagbunu ma ọhaneze ndị Igbo ma ndị wa nọ mba ọ dịzie ka ụmụ aghụghọ ha na-aghọgasị ọ dịzie ka ọ bụrụ onye kwesịrị ekwesị ya bụ ọghọm dị na ya enwe onye ụgha ga-awụ tupu ọha na eze ndị Igbo na-aga mba ichi mmadụ echichi ọgwa ha na ị ga-akwụ ha oge ole dị otu a ya wụzie na awụzi onye aka na-adịghị ama ajụjụ igwe ole onye ọ ga-ejiriri ego ijiri ego ga-amagodo omenala asị gị ga ọjị ịma ama ọjị agọ enwere ọ ga-amasị ọjị ha na-asụ oyibo ebe a na agọ ọjị mana a ga-ekwu hmm. maka na ha ji ego ewere chie ha igwe mee ndị na-ejikwa ya emegbu ibe ha ha mara ndị eke nọ mba were na-eme ibe ha intimidate enwe ndị ọ ga-abụ ee eh, yawụ na abịa yawụ na ka o ruru iwu igwe na mba ọbịakwu ndị ọha eze ndị igbo nara akwụkwọ ikikere ọ gazie na mba ịbịa chie igwe enwere ndị nọ na ọnọ ha nwe obodo maka na ha ji ego n'obodo a ga-akụlụkọ ndị mmadụ chee igwe nke ha ha ga-eme ka na-eze ndị Igbo mara ya bụ ọghọm dị na ya kịta a ọghọm dị na ya kịta karịziri akarị ọ dịzie ka ọ bụ ọwụrụ ihe kwesịrị ekwesị ịghọtara ihe m kwuru mm. ah, ya bụ ndị na-echi igwe na eze na mba ọzọ ọ bụ ikike kafa na-eji anata n'aka ndị ọha eze ndị Igbo asịfa gaa n'iru fa gaa n'iru fa na-akwụkwọ ụgwọ ka enye onye ahụ anya ọ dịka o tozuru etozu asị ya gaa n'iru ka ya asị nyakwuo ụgwọ ka ọ wee bido chibe ee ọ ga-abịa nara akwụkwọ ikikere ọ ndị eze ndị Igbo ga-enwe ndị igwe eze ndị Igbo ga-aga obodo ahụ chie onye ahụ echichi a ga-akpọ ọnaeze ndị Igbo ndị nọ n'ala Igbo ha nwa ga ebe ahụ gachie mmadụ echichi ya wụ na ọ igwe ma ọwụ wụ na ọ onye chi n'ala ala Igbo ọ ga-eje mba ochie nye echi mana ịmọgụ na a ga-asị ha ha tinye ego ego ole dị otu a wụ na obere ego hmm, hmm, ọ dị onye a na-echi echichi wee na-akpọgote ndị ga-abịa chi echichi ọ ga-akwụ n'ụgwọ kwụọ ụgwọ na Fabian ụgwọ taịm fa kwụkwanụ n'ụgwọ nke na ọ hmm. na-echi eze ya bụ ọ bụ sọ ndị nwere ego ga-emenwu ihe dị na ya ka ụmụ ogbenye ama mmenwu ọ bụgodị na o tozuru etozu ọma mmenwu ihe dị na ya oyi ịchọ ịkọwala anyị hmm. ya wụ na itozugoro mara omenala ya wụ na iji ego e enweghị ebe ị na-enweghị ego ele anya n'ihu nwaonye gị ihe na-ele anya ego gị ya wụ na iji ego ihe ọsọ gị na-akọ enwe onye ga-ele gị anya n'ihu ịmagụnụ ka ndị be ndị Igbo si ebe hmm, so taa ka ọ dị ị ga-ejiriri ego tupu a na-ele gị anya n'ihu ma ị ga-awụ ma ị ga-awụ e nwekwara hmm, obodo dịgasị dị iche iche ndị be anyị bi abịazie enwere eze abụọ enwere eze atọ ndị a na-ekolokọ onye akolokọ goga ndị mmadụ mmanya e, were ego sowuye ụfọdụ ndị mmadụ aka akpọwa ya igwe ee mana usoro esi eme ya ka nsi wee kwuo enwekwa e ndị ọ ga-awụkwa ya bụ ihe bịakwara ma enwe ndị ọzọ ọ ga-awụ ha nwa aga-agakwu ndị ọha eze ndị Igbo nwere ike mmadụ nọ na mba si ya bịa ka echie ya igwe ọ ga-eme ka na eze ndị Igbo mara agbara ya ụgwọ ụgbọelu ọga obodo dachie mmadụ echi ọmame ka ọha na eze ndị Igbo mana ya bụ ọghọm dị na ya wute mpụ na ihe a na-emezi na ya gazi azize ka ọ bụrụ ihe kwesịrị ekwesị ah, oke o nwere ndị a na-abụ ndị ọha na eze na-abịa echi nwezie ndị otu onye n'imefe ọma ngwa ndị ọha na eze ọtụpụ jechie echichi kọọ ka ọ bụ ka ọ bụ onye konukotekwa ọsi ya ọkpọkọ ndị dịka ndị ọyịa ndị na-anụli okwu echie nye ma ọ gwala ọha na eze ma ọ gwa ha oyiyi na-achị ịkọwa otu a ka ọ dị enwe onye ga-awụ ego ewe ofu igwe ọma n'ọba anyị okolokọta anyị kpọrọ ya ụgbọelu ọha na eze ndị Igbo agaghị ama ọ bịa ebe a chie ya echi enwere eh. ah. e ndị na-eme laka enwere obodo ọ ga abụ enwere obodo nnọkịta na ha nwere igwe ibo ya bụ ya bụ ofu ihe akwa so ihe mpụ ha na-eme na echiche a karịrị akarị otu a ka ọ dị eh, maazị Chinonso nnọọ daalụrị nne o nwere ebe ọzọ ị na-ekwukwa okwu si ka m gị ka ị gbalie nya ọfụma ịma na isi na hmm. nnọọ ka esizi eme dị ka ọ bụrụ ezigbo ihe mana ọ bụrụ na emeli ọfụma na ọ bụ ezigbo ihe ee ị na-achọ ịkọwa na ichi echichi na mba echichi ndị Igbo dịka ka nzem ọzọ ahụ ma ọ bụ igwe ma ọ bụ eze ma ọ ichie ma ọ na mba ọzọ ọ bụ ihe dị mma ma ọ bụrụ na echie nye n'ụzọ dị mma ọ ihe ị na-achọ ịkọwara anyị ee eh, ọ ihe dị mma ka ọ maka na ebe ọ na ịnwanwụ ndị Igbo nọrọ anyị kwesịrị ka anyị na-akwado omenala anyị n'ụzọ ziri ezi ọ ihe dị mma ka ọ maka ịma na anyị wụ ndị nganga ee ọ ihe dị mma ka ọ mana anyị mee ya n'ụzọ ziri ezi ọ ihe dị mma maka anyị nwere obodo ọ ga-awụ ndị Igbo nọrọ ya ndị mba a na-elezi anyị ka anyị si eme ihe igwe anyị ha na-akwa ịma ugwu ha na-akwagharị anyị ma a na-asị na onye agwa igwe ma ọ nke a nke enwe ọdị ugwu a na-akwara ya eme ya n'ụzọ ziri ezi onye dị mma ka ọnwụ mm. maka enwere ọharaeze ndị igbo ndị igwe niile nọ n'ala igbo amokwem m na ha so na ọhanaeze ndị igbo ha kwadoro ya mana emezie n'ụzọ na-ezi ezi ndị nke a na-azụ ebe a ndị nke a na-azụ ebe a ọ ka ihe ghọrọ anya ahịa ihe dị mma ka ọnwụ ma a kwado ya ọfụma oke ọ bụ ihe dị mma ikwula ọfụma uche gị ka ikwu ọha na eze ndị ọma na-ege anyị ntị anyị ekene gị ee unu gee ntị unu ga-anụ ka nwanne anyị nwoke bụ maazị Chinonso si kwuo maka ichi echichi na mba na ọ bụ ihe dị mma na ọ bụ iji na-ewelite omenala anyị elu ka ndị mba ọzọ wee na-afụchata anyị na-ama na anyị zukwa eke mee na anyị bụkwa ndị na-akpa nganga ọha na eze biko ee eh, anyị na-achọ ka unu tinyela anyị ọnụ n'okwu a ee eh, iji kọwaa uche unu ịma na asị uche onye adịghị njọ ee eh, ukwu amaghị ibezie ndị na-apụta unu na-ekesi ya na-ewenyekwe mkpịsị aka enu na-etinye aka na kọment na-ekwu okwu anyị tinyere ekwentị anyị anyị tinyekwere m link ọ bụrụ na ị chọọ ịbata na linki ahụ ikliki enye ifolo instrọkshọn ịbata ka itinye ọnụ n'okwu a ikwuo uche gị ọ bụ ihe ziri ezi na ọ bụrụ na ịma ebe obido bido ya ibido na ntọnala ọ bụrụ na ị mara ebe obido ịza nke ị ga-azanwu ọ bụ ihe ziri ezi ka ndị be anyị jee n'ụzọ n'ụzọ ije jee na-echi ụmụ echichi igwe eze ichie chief ọ bụ ihe ziri ezi ichie na mba rapụ obodo ala Igbo ee fa kwesịrị ịnabajechie nye ebe ahụ e, n'ala Igbo gbagotekwa ka eze na-anọ n'obodo ọ dị mma iji na-echi echichi ndị Igbo na mba ọzọ rapụzie ala ndị Igbo ọ bụ ihe anyị na-ajụ ya bụ onye nwere ọsịsị ya ọ na-etinyela anyị maka na ọ bụ ihe pụta na anyị na-ene anya anyị na-asị ọbụkwa ihe ziri ezi ka anyị ga-anọ na-ene anya nọ na mmiri ncha na-aba anyị anya ka anyị ga-anọ na-enene anyị bụ ndị ụmụ okenye na-enene ihe ihe a na-emebi ee a sị na ihe gbaa ahụ akpọkwa anyị omenala ee ndị maara omenala na ọdịnala ọfụma unu pụta ka unu tinyebe ọnụ ka anyị malụ ee ndị na-amara ọmata ma ndị na-etolite etolite maka na ndị ntorobịa na agbọghọbịa fa nọkwa na-ene anya andị ihe anyị bụ ndị okenye na-eme ka ndị ụmụaka anyị na-enekwa na ya bụ anyị ga-etinye ọnụ wee nwee ike wee kapị anyị ọnụ wee debie na ọkwa ọ ga-anọ maazị Chinonso onwe ihe ọzọ inwe ikwu inwe itinye mm. ka ndị ọzọ na-akwado maka eji m n'aka o ndị ga na-akwado ok ka anyị na-eche ha ihe ọzọ m ga-etinye wụ ya bụ na esiri mmadụ igwe na mba eh, ya bụ na o nwere igwe n'obodo ya ọ bata na be ha ma ọ bata n'ala Igbo ka ugwu a ga-akwari ya a ga na-akwari ya ugwu ka asụ igwe ee eh, ndị ọ ga-awụ ha bata n'ala Igbo eme onye ga-ama ha dịka igwe bụ ndị ọ na-awụ ha pụrụ na ha ji ego ha ga-agụ ego ndị ee yutu mmanya ma ọ bụ gaga sowie ụfọdụ ndị aka a na-akpọzi ya ofu okpukpunye na-akpọ ya igwe mana ọhanaeze ndị igbo ama ha maka enwe onye ọhanaeze ndị igbo enyere ya ikikere akwụkwọ ọdụ onye a ọ batawa ala igbo o ruo na ụgbọelu o okpu ya pịa ya ọfụma ọma jiri okpu ya abata ala igbo maka ọgbakọ ya ekwu e, maka enwe onye <laughs> ma elu ọpụta na ọpụta na ọgbọ ọ mkparị ka ọwụ ọ ga-akparị onwe ma ọ pụta n'ọgbọ na ya bụ na ọnụeze ndị Igbo nyere gị akwụkwọ ikikere anyị batagoro ị ga na-ekpukọ okpugo anyị batakwa na bonu ị ga-eme ewu ịsa anyị asa mere imere ndị bonu hmm. ihe dịgasị agha gaa n'iru gaa n'iru o nwee ihe me interrupt mana emezigo m gaa n'iru mm. e, ya bụ na ọhanaeze ndị Igbo nyere gị akwụkwọ ikikere isi igwe na mba ịbatagodo be anyị ị ga-eme onwe ịbịakwa na bonu inwe ka ị gakwa eze bonu ịsa ya asa megasịa ihe dị agha mana ị ma bụrụkwa okpu a ga gị na ndị gị na eze bonu na ama aka na iwu igwe mba ebe iwu igwe ewuwu n'obodo aha ịwụ igwe ka ewu igwe anyị batara gị kwakwara eze bụ n'ugwu ị ga na tụba na ya wụrụ na eze ndị igbo nyere gị akwụkwọ ikikere ya ga na-akpọkwara ya igbo a na-eme ihe a na-eme n'ala igbo amakwa na ịwụ eze ndị igbo n'ebe dị obodo dị otu a ya bụ a ga-akwara inwe ugwu ndị na-aga ekpo okpu apụta ahụ ndị kolokọrọ ndị kolokọ kolokọrọ ndị be anyị nọ ebe ahụ ekpo oyi okpu ndị a ama ji okpu ha were pụta were bịa ala Igbo onye ka m nwere itinyekwu na nka daalụ maazị Chinonso ndewo kedụkwa n'ọnwa echiri igwe na mba kedu ọrụ ya hmm? kedu ọrụ onye ahụ echiri igwe na mba ihe ọ ga na-alụrụ ee eh, igwe chiri na mba ma ọ bụ ọha na eze chilie ma ọ na bịa chie dịli ndị ọkwụ hmm. ya ka wee bịa chie ya bụ igwe kedu ụlọ ọ bara ya na ọrụ ya ọrụ ya wụ otu a isi eme na ba ọrụ ya wụ n'obodo a n'obodo ọ nọ ee eh, n'obodo ọlọ enweghị ihe enwe ikpe e nwere ọgịrị ma ọ wee nwe ihe dị agha abịa n'obi ya edozikwe ya ya wụ na ezigbo mmadụ ka ọnwụ enweghị ihe dị a ga-asụ ka aga na otu esi eme n'ala Igbo ya ndị ebe anyị nọ na mba otu esi eme n'ala Igbo aga ma enwee mm-hmm. mmemme a na-eme ịchọrọ ka igwe bịa ọbịa ọgọrọgọ ji megasịa ụmụ omenala ndị Igbo ma ọwa achọ iriwe ji achọ iri ji ndị mba achọ iri ji na mba na nọọ igwe dị otu a ga-abịa bịa wa ji ya wọrịa wụ otu a ọrụ ndị igwe nọ na na-arụ na ala Igbo ọ na-arụ nke na mba maka igwe echiri na mba ka ọwụ ọ bịakwa na ọhara eze ndị Igbo ọ ga na-agakwa mitiri enwere ndị ọ na-abụ enweghị ọ ga-awachi ime ndị ọha eze ndị Igbo ga-asị ya gaa obodo dị otu ya gaa Germany ma ya gaa obodo dị otu a gaa ka mara ma ọ nwee igwe a chọrọ ichi ndị ọhanaeze ndị Igbo ga-akpọ ya gaa ebe dị otu a jee mee ma ụmụ ihe omenala dịgasị agha igwe kwesịrị ime ọ ya bụ ọrụ ya oke ọ ga na-emekwa ka igwe na-ekpokunete ọ ga-enwe obi ebe ahụ ọ ga-enwekwa nnukwu obi n'ọrụ nnọọ ka obi ọganya ka ndị igwe hmm, enwe ndị nwere obi enwe ndị ji egwu ha na-enwe obi ebe ahụ enwe ndị na-enwe obi ha na-enwe obi ebe ahụ hmm, enweghị ha chọrọ ime akpọọ igwe igwe bịa na ndị fụrụ onwe ọ bụ ndị nọ fụrụ onwe ha n'anya n'obodo ha nọ enwe ugwu a ga akwagharị igwe ndị obodo ha nọkwa na na-akwarịkwara ha ugwu na ha nwere igwe mana ha bịazie na-esiji onwe ha imi enwe igwe na-abụ ma onwe igwe na-atọ ndị obodo ha nọbe ha na-achịzi ha ọchị na-asịzi na enweghịzi igwe ha wụ enweghịzi igwe ndị ala Igbo wụ ihe awụ ịkparịkwa omenala anyị mana emeghị ọfụma ọ kwalite omenala anyị ndị ọrụ bụrụ na-asọpụrụ anyị otu a ka ọ dị ndewo ọha na eze ndị ọma na-ege ntị daalụnụ daalụ maazị chinonso maazị chinonso etinyego ọnụ n'okwu a gbasara igwe na eze a na-echi ndị igbo na-echi na mba anyị ọ ya amasịkwa anyị ka ndị ọzọ tinye ọnụ ka anyị mara ọ bụ ihe ziri ezi ọ bụrụ na o ziri ezi ikwuo ka o si zi ezi ọ bụrụ na ọ bụrụ ihe ziri ezi ikwuo na na-ekwe ka o siri ezi ezi ee anyị achọrọ ịbịa ikwuo na o ziri ezi ee ịpụọ mba unu na-abata unu na-ekesakwanụ chetakwanụ na anyị bụ Igbo Class World ndị na-akwalite asụsụ na omenala Igbo anyị na-akụzikwere ụmụaka nkụzi Igbo kafa mmụta ka esi asụ na ka esi ede maka asụsụ anyị na-anwụnyu anya biko na unu kwanyite anyị kwado na anyị maka na mm, nwa anyị niile ka anyị nọ na ka agbụrụ anyị ghara ikpocha e, anyị na-echekwa ndị ga-abịa kpọọ akpọ ma ndị ga-ekwu ekwu anyị ga-ege ntị na mm, ihe dọkịta dọkịta kwuru ka anyị mara ihe o kwuru maka mm, ọha na eze a na-echi echichi na mba anyị ga-ege ntị anyị ga-ekwe anyị na-echekwa maka ndị na abịakwa ndewo ndewo nne ehm, na-atụfughị oke aga m ebu ụzọ a ga-ebu ụzọ mara nke bụ eze ọ bụ gịnị bụ ọchịchị n'ala Igbo ee mama ka ya akwa na-egbubi ya dịka nsi wee ghọta aja na ezinụlọ enwere onye a na-akpọ nna onye bụ isi nwee nne anyị were pụọkwa ka anyị si were pụọ n'iro nwee onye bụ onye isi nke a na-akpọ n'olu bekee nwee sekretrị eh, etu a ka esi ụmụ onye na-akpọ ụmụ ọkọtụgo ka anyị welkọlụ ndewo maazị kọwaa ndị Igbo onwe gị ka itinye ọnụ n'ihe anyị na-ekwu daalụ nekwa nekwa nnọọ ee o kwụsịrị ike ihe a kọtụ cheli cheli ee ịma onwe spika na-ebu stu Maazị um eh, Ihe Akọwana onwe gị na ebe isi akpa ndị Ihe ekwusila ike "Txeka-ima-mi Speaker dey ya esi ndewo na ndewo ndewo asị m ka m tinyeta ọnụ n'okwu ngwa gaa n'iru ndewo mm. ekele m ụnụ na ohere ekele m ụnụ na ohere ohere ndị Igbo Class World kelekwa ndị na-ege anyị ntị maka na ikpe ọkpa mara ibe isi ya ekelekwara m ụnụ n'isiokwu nke ụnụ wepụtara ọ ka anyị wee wepụta ihe ma ebe ma nwere ebe anyị si wee dahie ya ma nwere ebe ndị bụ si dahie ya maka na ha si na e, e, anaghị efu ụzọ dịka anyị na-achụkwa wee na-akọwakwa wee na-amụta ọwụ ihe ziri ezi maka na ha bụ ndị anyị bi na mba niile dị iche iche ya mere anyị ji na-asị n'isiokwu nke unu wepụtara gbasara na ọdịmma ndị Igbo be anyị bi na mba ọzọ ịnọ obodo ọzọ na eche eze na eche echichi na-awụ n'ala Igbo na o kwesịrị ekwesị mụọ onwe m na ntụnye na otu m si wee mara uh, eziokwu eziokwu Eh, echeghị m n'uche m echeghị m na ezi ịnọ na-eche eze eh, n'obodo ọzọ maka na ihe m ji kwuo si na ezi n'aka nke ọzọ omenala Igbo a na-akwanyere ya ugwu ichi eze n'ala Igbo bidoro oge gboo ọ bụghị ihe ndị ọcha wetara ọ ihe omenala dị n'ala Igbo a na akwanye ugwu ihe mere m ji si na ozi ga ezi n'aka nke ọzọ ị na eche eze na mba n'obodo ọzọ bụ na ọtụtụ ndị Igbo anyị dị na eche eze mba ọzọ ụfọdụ ha bụ ndị ụfọdụ ndị na-enweghị ezigbo agwa a na ha echi eze ahụ n'ihi na ha kpatara ego e wee jee zuru eze mana eze ahụ awụ ihe mara ha n'aka nwunye ruru ha n'aka nke awụ eze eji ego wee goro <laughs> ka mma kee ike mewute ndị ha ka mma n'obodo ahụ hmm. maka na enwere ndị na-echi ya ka ha wee nwee ike na-aza otutu afọ etu wee nwee ike were afọ ha na-aga n'ụzọ ma ọ bụrụkwa na oge ọbụla ịfụrụ e ha ituo ha onye eze ọgwụna efugo ya mana hmm. n'aka nke ọzọ ee ehm, ọ dị mma ichi eze n'ala Igbo chi eze n'ụzọ kwesịrị ekwesị ọ bụrụ na eze ma aga n'aka n'ụzọ kwesịrị ekwesị eziokwu eziokwu nwafọ Igbo ọbụla ga-echi ya n'ala Igbo maka na a sị na onye ji ọfọ aka ji ọfọ anaghị atụ asị maka na ọtụtụ ndị eze a na-ejigasị n'obodo dị iche iche taa bụ ka enwee ike were ya e, e, e, ngasị olee otu m ga-esi ka m hapụ ịsụ ya na bekee kama ọ bụ dịka ọchịchọ nke onwe ọchịchọ nke onwe ọ isi eze ahụ ha na-eji na obodo ọzọ ọ bụrụ na ndị Igbo ga-akaba ahụ maka na ichi eze a na-echi na mba ọzọ na ọ dịghị mma onweghị obodo na-aga na mba ọzọ na eche eze na-abụghị nsọ anya agbakwuo anyị ka anyị marasị na lekwe lekwe ihe a eze a na-echi na obodo ọzọ ga-ale uru ọ na-ewepụta ndị Igbo na mba na mba dị iche iche mee ha ji wee na eche ịza mana ọ bụrụ na onwe ha uru ndị igbo bi na obodo ọzọ ya na-echi eze a ọ bụrụ na onwe ha uru nọ na ya ọ ga-aka mma na anyị kwụsịrị ya wee lọtakwa ala igbo omenala ahụ eji wee ndị igbo bụ na ịnọ n'obodo a wee chie eze ọka mma na ndị igbo mee gịnị gbara ngwongwo ha lọta ụlọ ngwa ngwa anyị chọrọ ka echie gị eze maka ị ga-anọ na obodo ọzọ na-aza eze eze ọka ome na be unu ọ bụrụ na eze ruru gị n'aka ịlọta be unu echie gị eze obodo amara gị dịka eze ha ị gaghị nọ na London ịnọdị ị na-achị eze n'obodo gị ị ha ebi na Amerịka ịnọ ebe a na-achị eze n'obodo gị a na-eme ya ma maka o nwere onye eze ahụ ruru n'aka o wee bụrụ ya so ọ ga bụrụ na anyị ọgwụ ndị Igbo ga-aghọta ma kwere na omenala Igbo anyị ekwesịghị na-azọ ya ụkwụ anyị ekwesịghị na-eleta ya anya anyị ekwesịghị iji ya egwuregwu anyị kwesịrị ị na-akwanyere ya ebe ọ dị ukwuu maka na Igbo mba Igbo bụ oke mba ah, maazị na ntụnye m na na nchịkọta na nchịkọta asị m hmm. onwe ndị kakwa anyị wee maa si na ichi eze igbo na mba na o nwere uru a na-erite ya ha biko tinyekwu ọnụ n'okwu maka na ebe a ka mmụọ makwa mabere hmm. ndewo ndewo maazị maazị Okafor ọ bụrụ na ndị a Ndewo. Maazi Maazị Okafor anyị nụrụ onugwu Chineke gbaa gị ume ee Igbo ndị ọma ngwa nke emesịa ndewo ndị ọma anyị ekene unu okwu unu ọ sị na ọ kwadoro ka Igbo na-echi eze na mba na o kwesị ka m na ụlọ ee ihe a bụ ezigbo mgbagha ndị mmadụ ji ga-amụta ihe na mmadụ ekwere nke ikwu ọ bụkwarịa ka iji ga bịa mmanye biya aka ma ọ sabiọgụ ọgụ anyị ji ego amụta ihe na ikpeazụ anyị mara ebe anyị kwụ onye kwuo okwuo ihe o ji si mba na ọ dịrọ mma onye sikwanị na ọ dị mma o ihe o ji si na ọ dị mma ee ụfọdụ na-asị kedu ụlọ ọba ke ụlọ ọba na a na-echie na obodo ndị ọzọ onye ma nke ọma ya na-etinye Maazị Chinonso onwe nke inwe ị na-etinye ka anyị wee na-echekwa ndị ndị ga akpọ akpọ eh, ee ndị ga-ekwu ekwu ịchọ iwele linki bata anyị tinye linki na peji anyị ee eh, na kọment sekshọn ndị chọọ iji linki bata kwuo okwu ee eh, laif unu klikie linki ahụ ọ ga-ebu unu bata unu ga-anọnyekwa ebe a mụ na Maazị Chinonso nọnye ọha na eze a na-afụkwa unu na-afụ unu na ikem na ikem maka a na iru dike na-anyụ mma nkọ na a na-afụ gị live ịbata ikwuo uche gị Asị na iru dike na-anyụ mma nkọ ya bụ a na o nwere ihe eji ama odogwu na o nwekwa onye a na-akpọ ọnatalị dike mma anyị natakwana dike mma ịzakwa dike ya bụ ọha na eze anyị nọkwa na-eche unu unu tinyebe okwu ọnụ ọ bụ ihe na-emebinere anyị ọ bụla ihe gbara igbo ghalị na-agbagwoju anyị anya anyị si ka anyị bịa jụọ ajụjụ maka onye ajụjụ ada efu eze onye ajụjụ ada efu ụzọ a si ikwu amara ibe ezie ya bụ ọ na-adị mkpa ka a na-ajụ nnukwu ajụjụ ịjụlide ịjụta ihe ihe ọbụla na-eme na ndụ gị ị ga na-etinyeli ya ajụjụ ajụjụ ajụjụ ijulide ma ifu ụzọ ọ bụrụ na ị jụrụkwa ajụjụ ị ga-efukwa ụzọ daalụnụ ndị be anyị mm, mba onwere onye na-akpọ ọ bụrụ na anyị ga maazị ihe maazị dọkịta kwuru ọ bụrụ na ọnya ka anyị ga-etinyekwa ka ọha na eze na-anụ ị na-akwadokwa ọzọ ka o nwere ihe ịchọ itinye ma tie ego ya ka anyị ga-eche ya ka anyị ga-eche ya ka anyị kụzie ndewo maazị kadinal isi ma ọ bụ ife ego na ahị ịkwụsigo ya eze bụ ndị mmadụ nọkọtara sị anyị chọrọ eze ya ga-eme mmadụ eze n'ihi nọọ ihe ndị bekee na-akpọ gangsterism gangsterism ndị kacha ike ọkwanụ ndị nke ha gbakọrọ wee sị onye abịa bụrụ anyị onye isi ndu ọ ihe eze ụfọdụ lụtara nke ha n'ọgụ ụfọdụ metekwere nke ha na ijeta ozi ihe ihe dị na ya ezewo ezewo mere nji wee sị n'ọkwa nwa bekee so were weta ihe a na-akpọ eze n'ala Igbo n'ihi na ndị na-ejere ha ozi enwere ndị mgbe gboo gboo gboo dịka ụnụ si were kwuo enwere mgbe gboo gboo gboo bụ ndị ndị isi nchụaja ndị isi nchụaja ọnụ na-ekwunu chekwelu chekwelu igbo ndị ọma na-ege ntị ọ bụ maazị dọkịta na-ekwu biko unu na-abata unu na-ekesa maka na ọ bụ ihe na-agbagwoju anya anyị ga-etie ụmụ ihe a ndị isi nọ na ndị Igbo na-ekwucha anyị ga-eji mụtakwa ihe wee tụna enyi wee kapịa anya ọnụ nnọọnụ gaa n'ihu ndị ama ma ndị nze na ndị ọzọ ndị nze na ndị ọzọ bụ ndị ama ndị ọwụ ndị nke ugbu a n'ihi na ndị asị na ha wee eze ịbịa gụwasịwa saghesiwe ma ọ bụrụ na a na-ede akwụkwọ saghesiwe ka esi were wụrụ eze ka esi wee wụrụ nyawa eze ọ na-agba ụfọdụ anya mmiri o nwere ndị nke ịbịa n'obodo ha wee kwetadị na ndị awa eze n'ihi na etu esi were bịa kpụzie ndị be ndị a were mmaghara ha ikikere mere ndị ọ bụrụ ndị kpe na ndị ekwe ruo ugbu a ọ ndị ndị ibe ha abụrụ ha eze gbaa eze n'ezie emere eze ka ọ bụrụ onye ọcha ozi n'obodo onye nke na-ekwubi si lekwa ihe anyị chọrọ eziokwu na ihe ọbụla ebe ọbụla Judas ebe ọbụla ndị ọma nọ onye ọjọọ ga-akpafe ịgbade ya ọ ihe mere ọ dị ka ọ na-nyawe ihe adịghị mma nọmali n'ezie n'ezie emewere ya ka ọ bụrụ ihe nke ga-aka mmadụ kama na ụfọdụ ịbịazi werezie ya asọ ndị chukwu n'ibe ha ewere ha ndewo ndewo ndewo maazị ndewo onye a na-akpọ lọlam ọ na-akpọ kpọkwa ọzọ lọlam kpọọ ọzọ lọlam anyị na-eche ka ịkpọ ọzọ anyị fụrụ na ị na-akpọ mgbe mgbe maazị na-ekwu okwu gbaa ọzọ ka anyị nụlọ ọnụ gị mm, ka m tinyeta ọnụ na ndị kwuru okwu ngwanụ ee eh, nke bụ eziokwu uwu eh, anyị ama akwụ maka eh, otu anyị nwere ndị ọchịchị na be anyị anyị kwuo ụzọ maka na dutuo ihe mpụ na ihe a na-emegasị si na ọchịchị adịrọ mma ihe a niile dịcha mma ma eze eh, ma ilekwara eze ma ndị nọ n'ala Igbo ọ dị ihe a na-emegasị ma eh, amaghịkwu maka ya sị na ya bụ ihe adịrọ mma maka ichi eze na mba enwekwa ndị wụkwa hụ na eze ndị Igbo ndị lebara ya anya kwadokwe ya ndị anyị duputere ka ha wụ ha na-agara ya ozi ha kwadokwe ya sị na ọ ihe dị mma ka ọwụ mana ịgbagonu ihe bụ anyị n'aka ịnwanwụ ndị Igbo ama m ka ihe anyị na ihe anyị na ala ka ihe ọzọ ee ịma mgbe gboo asị na Igbo anaghị awụ eze mgbe gboo ndị nna nna anyị ha ndị mba na ndị egere enwe onye na-ekwenye na ihe ibe na-ekwu a na-asị na Igbo anaghị enwe eze enwe onye na-ekwenye na nke ibe so ya bụ ihe na-awụ ihe na-enye nsogbu ya ma ya enwekwu maka na ndị ọjọọ ndị ọjọọ kazi nkụ anyị sị na ọ dịrọ mma anyị na-eme ihe ya nọ ndị meziri nke ha ọfụma na mba ha kwado ya enwe ọdụ ugwu ndị ndị anyị nọ ha na ga na-akwari anyị mana abịajie werezie esiwe onwe anyị imi were na-akpọ ndị eke ma ọ bụ onye nke a na-azụ igwe onye nke a wuru igwe ndị obodo wezie na-achịza ya ọchị ụfọdụ enwebezie igwe na-abụ nwa igwe na-akọ nwa igwe 5 n'ofu obodo ọzọkwa bụ na onye eh. nwere ego kwa ee eh, osi anya lụchi ya zuchie ka eme akparịgị ya n'akụkụ mana o kwesịrị ka eh. ọ bụrụ onye onye ma omenala ọfụma ma ọdịnala ọfụma hmm. Hmm, a na eme mana na ala Igbo enwe ndị ọ ga-ahụ ha jido ego abịa n'obodo ha zọwa igwe na ọ ga-awụ igwe ọmụma omenala bụ ọmụma omenala ị ga-abụkwa ndị ọjọọ ga ndị okenye ndị ọjọọ ga-abịakwa kwado ya maka na o ji ego onye na-amaghị igbo asụ onye na-amaghị igbo asụ ndị ahụ fa na-emekwa na fa mara onye olutu nọọ akpịli ego eji ejiri maka akpịli ego na-akwado onye olutu hmm. ọ bụrụ ilibi ọnụ ka a na-akpụ ya ọkwa na ilibi ọnụ ọ ga-egwu ịkọwagonu ntọnala ya kọwakwa m ka esi eme na mba ahụ na ọ bụ ihe dịkwa mma ma eme nye ọfụma maazị okafọ kwukwe na e, o kwesịrị ka a na-anụ ụlọ jee mee nye ka esi eme ya n'ụlọ na-abụrụ ije na-echi na mba o nwere ndị ọzọ na-echi echichi fa na mba sọ ndị Igbo ọ bụ ihe maazị Okafor kwuru ee maazị dr Ikenna ọ na-ekwu ntọ n'ala ka o si bido ka anya bụ igwe na eze si bido o nwee ndị olutulu elutu nwee ndị watalia n'anya nwee ndị nụtalia n'ọgụ nwee ndị na-alụ mmadụ oke lurufa fa bụ anyị na-ekwukwa ma ntọ n'ala ya ebe o si wee pupute wee puo ome na ọ bụ ihe dịbụ adịbu ma ihe a na-echi na mba ọ bụbu ihe ndị nna nna anyị fa na-eji echi na mba ka unu tinyebe okwu ọnụ daalụnụ ka m maazị Ikenna ka ọ na-ekwukwe na-aga dịka ebe anọ a ebe anọ a wụ mba Briten ndị na-achị obodo a ha kwụrụ ọtụtụ ụgwọ ha kwafuru ọbara were ha bụ ndị si esi were bịa ha si esi were bịa were bịa lụọrọ ha ọgụ n'ihi na na ha bukata ha bukata ha bukata ha ewere jee ṅụta nta na mba obodo na mba obodo Germany ebe a na-akpọ Saxon a na-akpọ ha Anglo-Saxon ewere kpọbata ha ebe a ha were lụọ ọgụ ahụ lụọ lụgide ọgụ a were merie n'ọgụ ahụ n'ihi na ọtụtụ ndị ha apụtago na ọtụtụ ndị ha apụta na emerichara ndị ahụ na-egbu ndị be ha wee lụọ ọgụ a wee merie ndị alụ ọgụ a were merie n'ọgụ a ka ha meriri n'ọgụ a e were chọzi ihe a ga-eji were kwụ ha ụgwọ n'ihi na ihe a meziri obodo dere jụụ e were sị ha a na-ekwu asị na etinye bọtụlụ n'ala were sị ha na ha tiri ụbọchị na bọtụlụ ahụ pụlitere n'ụbọchị ahụ ka ha ga-ewepụ aka na eji obodo ahụ onye ome ha ji were na-achị obodo a ruo tata eze a dịwara mere asị na eze a bụ ndị bekee mgbe ụfọdụ bekee so na ndị kpotara ihe a na-abụ eze ndị jecha pụrụnụ alọta na-asị na anyị ewubere ihe na-abụ eze were bido ihe ha na-akpọ otu ndị nkụwasị ndị ga-achị ibe ha ọ oh, ya ọ bụ osiwere dị ebe a eji aha ka ọ dịkwara na be anyị ndewo ndewo ka anyị nụrụ ihe lọlọ ọmịiko kwukwere lọlọ ọmịiko nnọọ igbo klas wọd ekele m ụlọ maazị maazị niile n'ụwa lọlọ lọlọ niile nọ ndewo nọ isiokwu m ghọtara ebe a wụ ichi eze ichi igwe ọzọ ichie ọ dị mma ka ha na-echi na mba ọzọ ịnọ na mba ọzọ eleghị anya onye igbo ịnọ na kaduna ma ọ ma ọ wee chie echichi dị otu a ọ bụ na m ha isiokwu a ihe aghọta wee kwube ama m na echichi a igwe ma ọ bụ eze ndị Igbo nwetọburu ọchịchị n'usoro ọchịchị ha ji achị isitegodu n'ezinụlọ di nwe ụlọ ya nna nwe ezi ewee pụta na enwe onye isi ụmụnna esi na ụmụnna pụta na n'ọnụkụ ya vileji enwee onye isi ụmụnna wepụtazie n'obodo niile enwee eze ma ọ bụ igwe dịka ndị si asụ onwe ndị na-akpọ nke ha eze nwe ndị na-akpọ nke ha igwe em m nọ ndị ọcha nyere anyị mere anyị ji chiwe eze ma ọ bụ igwe mba ndị Igbo nwetọbụrụ usoro ọchịchị ha ji achị onwe ha wee na-ahazi obodo ha dị iche iche eze adịkwa ndị chi eze maọbụ igwe maọbụ ihe ọbụla o nwere obodo ọ na-adị ọ e, na-esi na n'ezi ha pụta nwee ndị na-awụ enwe ahụ n'otu obodo họpụtara nọ ihe ha ga-achị achịcha ahọgharịkwa igwe achịcha ahọgharịa nwee ndị nke ha dịka na-abịa n'agịga nke anyị ọ e, na-esi eh, eh, na particular dịka ndị bekee si asụ in a particular kindred family na ezinụlọ apụta ha nwa na-awụgide igwe onye nke bụ eze sọrị eze nwụọ ha ndịkwa nwa ya wụrụ dị ọkpara ọnwụọ ha ndịkwa e, e, ha hafekwa onye na-abịanụ n'aka otu a ka ha si eme ya ọ naghị esere ha okwu iwe obodo dịka anyị gafego ihe dịka Anambra a na-eme anwụọ ọghara ọkwa ha Anambra niile enwe ndị ọ dịkwa otu a ọ na-adịrị na n'ezi ha wee na-aga ha anaghị e, e, ọha ese okwu nwee ndị na-awụ onye igwe maọbụ eze nwụọ ahọgharịkwa ka ndị si kwekọrịta wee na-eme nke ha ya ihe m na-eweta ebe a bụ na ọnwụ ndị ọcha nyere anyị ya ihe ndị ọcha mere ka ndị be anyị na-etiwo warrant chief ihe a na-akpọ warrant chief onye ha nyere ndị be anyị mgbe ha bịa mana ọkwa ma ndị Igbo nweburu eze igwe ha nwere ha na-echikwe ndị na-echi ọzọ na-echi ọzọ ndị na-echi nze na-echi nze ndị na-echi ichie na-echi ichie ọ dịbụ gboo gboo gboo aha o wee bụrụ ya ya bụ na um, eze dịbụ mana nke a na-echi na mba mhm. aga m akọwa ka m si ghọta ihe ha ji ka m wee nọọ ndị bi ụmụnne anyị ndị Igbo bi na Kaduna si ọnụkwụ dị iche iche obodo dị iche iche na ala Igbo birichaa na Kaduna ha na-eme nzukọ ka a na-akpọ mitin ha na-eme nzukọ nzukọ ahụ ha megide nzukọ ahụ ọ ebe ahụ ka ha si wee chewe echiche si na ọ dịkwara mma ka ha nwee onye ga-anọrọ ha dịka igwe ma ọ bụ eze eji enwe eze na Kaduna eze Kano eze na Cameroon eze n'ebe dị otu a ihe kpatara ha ji eme ya onye eze ahụ ka ọ na-awụ ha chie onye eze ahụ na-eji ekwutere ha ọnụ ha n'obodo ahụ ka anyị wee Kaduna mgbe ndị ugwu na ahụ ha ihe ha atụ egwu ndị eze ahụ na-eje kwuo okwu mba na ihe a na-eme ndị Igbo na ọ dịghị mma egee ha ntị mana a ọ hịara ahụ hinne ọ hịara ahụ ha anaghị egezi ntị ya ihe onye ahụ ya ochie ya ihe eji ha ya nata ụlọ abịa e, wee rekọgnaiza ya bụ maka na eze agaghị adị abụọ ofu obodo nwee nwere ike onye imo ndị imo ọ na-achị ọ na-achị ndị imo ọ na-achị anambra ọ na-achị delta ọ na-achị eh, ebonyi ọ na-achị abịa kedu eze a ga-akpọtaziri ka eh, eze ahụ bịa onye abịa wepụ eze nke naala ka o wee nọchie mba ọ na n'ebe eze ya ahụ ma ọ bụ igwe ya ha jedere ọbụ na kaduna ahụ ma ọ kano ebe ọbụla ha bi wee chie echichi ahụ mana a na-asọpụrụ ha maka na ha na-arụ nnukwu ọrụ wee na-elekọta ụmụ Igbo nọ n'obodo ahụ ha otu esikwa eme mmemme ebe ha na-emekwu ya ihe ọzọkwa nyawa bụ echiche a ha na echi na ya n'ile ahụ na-emewo na ọ na-enyere ha aka ha na-echeta ebe ha si maka mgbe ha ga-eme mmemme ha na-eji ejiji ndị Igbo pụta na-eme ya ọ na-echetara ha na anyị bụkwa ndị Igbo na anyị ka na-eri ji ọhụụ na ha na-agba mmọnwụ na ndị Igbo na-agba ụdị egwu dị otu a ha na-eme were ya na-aga ka m bịakwa abịa na ichie ọzọ na ihe ndị ọzọ echeghị m na a ya echi ichie ma ọ bụ ọzọ n'ilo kedu ndị ha na-emere ọzọ kedu ndị ha bụ ichie ha ma ọ bụ gịnị ndị ichie we obodo na-echi mmadụ ichie ma ọ bụ ọzọ ma ọ bụ um, nze nke ndị na-akpọ ya maka na ebe ndị a na-arụ ọrụ ụlọ obodo ha ha bụ ndị okenye obodo ndị okenye obodo na-ahụ na ihe na-agazi nke ọma n'obodo ebe ha bi ya awụ ha ha ha enweghị ike rụọ ọrụ mgbe ndị mmadụ na-ekwu n'ezigbo yawa azọwa ala ọ gwara ndị ichie maọbụ ndị nze maọbụ ndị ọzọ na-apụtasị n'ebe a ka oke ana dị ekwucha ya ọ bụrụ eziokwu ọwụkwa ọzọ na nze na ichie nke a na-echizi n'ụbọchị ndị a mgbe ahụ ha na-eji eziokwu were echie ichie ya ị gaghị ekwu okwu asị maka ikwu okwu asị ihe ịfụrụ iwere asị na aka anụ ha mma niile ị na-aghọta ya wụ ha na-eme ya kwuru n'eziokwu e, anyị di ya nwụrụ ụmụnne di ya na-anakọrọ ihe di ọha ya pụta sị mba n'emume a na ọ dịghị mma mba si emelie ọwụrụ okwu dị anya n'obodo ha nwa na-agba igwe okirikiri e wee kwuo okwu ahụ e wee daba oyie ife ya bụ e, echeghị m na aga ekwesịrị ị na-echi ichie ọzọ nze na ilo ọ ihe obodo na-echi obodo ndị na-echi ọzọ a na-echi ọzọ ndị na-echi ichie a na-echi ichie ndị na-echi nze a na-echi nze dịka ndị si eme ihe niile awụkwa otu kama na aha ndị kpọrọ ya ka ọnwụ otu ihe ka ọwụ nwa akwadoghị ichie n'iro o kwesịrị ịwụ n'ọnụ mm-hmm. ezekwe nna chi obodo ọ bụghị ịbịa kịta n'obodo e, be anyị isi ugwu awụsa nọtasị na iwi onye ka ị na-emere eze ka onye ka ị na-emere igwe nke ahụ nke ahụ kwụsịrị n'ebe ahụ unu bi obodo ahụ unu bi ya ebe a ka m ga-ekwu Ndị ndewo ndewo lọlọ ọmụ iku ikwulu ọfụma ndeewo maazị nwachukwu anyị ekene gị nnọọ ngwa ka anyị nụrụ gaa n'iru igbo ekene m onye ọhụrụ a sị m na ọ ga-ama ya na mma n'eke nke Chukwu oke abịa ise asị na ngozi ga-adị ndị mmụọ ozi n'isi onye ọrụ ofu na ise ndị ichie ndị mkpọrọ ndị egedebe anyị n'ofu na na ọ ga-ama ya na mma ise ngwa eji ekọga ha aka anyị ise iri ga na-abịa iri ha abịa anyị anyị ga achịka ka anwụ ma ya agaghị ada ka anwụ ise anyị ga na-agwọ ka mmiri ma ya agaghị ada ka mmiri ise mgbe a ọ ga-agba anyị na mmasị n'ike nke chukwu ka abịa ise ise ise <laughs> dịka na okwu isiokwu wepụtara n'izu ụka ihe nzika ntinye na ya na igwe ọ na-eti n'ama eze ọ na-eti n'ama otu ahụ si dekwa na be anyị mgbe ndị ọcha bịara ka o si wee dekwa n'ama nye onye ọ na echi eze ndị niile ha ochi eze ndị Igbo ma ọwụ na naija ka ha chirie ma ọwụ n'obodo oyibo ma ọwụ n'obodo ndị ọzọ ha niile bụ ndị na-ejere ndị ọcha ozi ya njikọwa ya ọfụma ndị a niile wụcha ndị osi imi ya niile wụ ndị osi imi ee eh, njikwa mmasị ha niile mana majority of them ndị ka n'ime ha awụ ndị si imi ndị na-agba mbọ gbagide ụmụ nwanne ha ọha ka ndị mba ha na-ewere wepụta mehie eze n'Igbo. Igbo maka ọnwa ha niile eme ihe uru ga-aba ndị Igbo onweghị mgbe ndị mba ahụ maọbụ ndị ọcha ahụ maọbụ ndị mba ọbụla nọ n'ime ga-eme gị ezi ha ga-achọ ka ha nwere onye nke ha na-ejere ha ochi wee mee eze ndị Igbo ọ ụmụ ihe ndị a mere onye ọ na-azọ eze ndị Igbo na mba ha na-eji emegide ụmụ nwanne ha a na-eji emegide ndị Igbo karịa ha bịa kụrụzie agada akwanye ndị obodo wee na-emegbu nwanne ya ichee na gị na ha agba ọkụ gị na ha agba ha n'ihi na anyị ma na oge gboo joshie chi eze na n'oge gboo na Ban anyị igwe ụmụ ndị ọcha bịara abịa na-ekwu onye ọ ga-echi mana ọchị obodo ndị ichie eze mmụọ na-ekwu ndị ichie na-ekwu okwu site n'ọnụ eze mmụọ onye igwe ọha ga-eruwe n'aka n'ụta ka o si na ọrụ ndị na-eme mbugharị ọkwa ndị na-anaghị eme mbugharị na ezinụlọ ka igwe ha ka ga-esi apụta ọnwụ na igwe nwụọ nwa ya nwoke ga-ewere mana ọnwụ ndị na-eme mbugharị ọ ga-echegide ntụle ndị ichie esi n'ọnụ eze mmụọ wee kwuo okwu o wee kwuo onye ga-awụ igwe ma mgbe ndị ọcha batachiri ha mezie ya nọ gọọmenti ga-enyechi igwe onye na okwu na gị ha abụọ na-arụkọ na ị ga na-egbu uchu ụmụ nwanne gị na ị ga na-emebi na ndị ndobe ọnụ omeghị igwe n'ọkwa ụtọ ha ka ọ dị n'iro ha were kwi ndị ndị arụrụ ala ahụ ụfọdụ ndị arụ ala wee jie wee pụọ n'ama ji hapụchi ha ga tapanye ndị obodo ọzọ na-ahụ na ndị uchu ụmụ nwanne gị ndị obodo a wee tizie ha igwe ihe ọdịma ọsọ gara nke igwe iruo n'ihe igwe kwubiri n'ọhịa taa ka ọ ga-adị iruzie igwe na ndị obodo na-arụkọ ma ị na obodo oyibo ma ọ na ọba anyị ụta ka nsi hụ ya anaghị m ekwu nọ na-ama atụ ọgwụ ihe nnọgworo n'etiti n'ime ihe na-aga ebe ahụ wee sụna wee sị ha na mgbe ihe ọ na-agbasara eze ndị igbo ọ na-echi iro na onwekwe ha ahụgwo m ihe n'iyi ahụgwo m anọgwo m 99% n'ime ihe wee hụ ihe na-eme ebe ahụ ihe niile anyị na-ahụ na chigimi ma ọ wụ na China ma ọ wụ na ha niile wụcha ndị osi imi na-emegide ụmụ nwanne na-emegide ndị be anyị ndị Igbo anyị nọọ otu aka ha si eme ha rụji er ha ga-adakọrọ ndị obodo wee gbuo ụmụ nwanne anyị wee jee mee ihe igwe mana ọ na-akwụkwọ orukwu ikpeazụ ndị obodo ahụ egbukwa ha aka n'ụta nke igwere obodo oyibo obodo ndị ọzọ si wee pụtawa ụfọdụ n'ime ndị anyị na-ahụ asị gị na ha wee ezi ndị igbo ebe irukwu n'ụmụnna ha sef ha anaghị arụ provost na-enweta provost na ụmụnna ha ndị ụmụnna ha makwa ihe ha na-eme ụfọdụ n'ime ụmụnna ha benatara kwụtara natara ana amarakwa ihe ha ga-eme ịmakwa ihe ha na-eme so abịa na ụmụnna ha na-enye ha oche na ụmụnna maka ha marakwa ihe ha na-eme na ama ha ga-emekwa ya na ụmụnna ha so ndị ụmụnna akwụ ha agbapụ ha ga-abịa ya na-abịa ma ụmụnna mana ga-egwu ekwenye ha oche maka ha mara na ihe ha na-eme n'ama ha nwee ike mmekwe ha ga-emekwe na ụmụnna erekwa ụmụnna ha so n'otu a ka nchịkọtara ozi ndị Igbo ọ na-eji na ama onweghị ha mejọriti ihe ka n'ime ha anaghị echie ka o wee nyere ndị be anyị aka ụmụ ndị Igbo aka ha na-echie ka ha were fojuo akpa afụ mfoju akpa ha jie ha anya ga nakọrọ ihe n'otu aka nsi ya mgbe ekene m ụlọ nnọọ anyị ekene gị maazị nwachukwu ikwugo ka uche gị dị ikwuru nke ọma ya bụ onye nwere okwulekwu ọ ga-ekwu ee ịchọkwa ịgbagha ihe o kwuru isi okwuterie na eke o si dị ịchọkwa ịkwadie isi okwutelie ya bụ onye nwere atụmatụ ọ na-atụta anyị na-ekene unu ndewonu ndị be anyị maazị Chinonso nwere ihe inwe itinyekwa ọzọ mm, dịka m na-ekwubo na mbụ eh, ihe niile a dịchara mma mana ịmagonu eh, ndị be anyị na-atọ blem blem ma anyị na-eblem ndị ọcha anyị na-eblem ụka anyị na-eblem ndị ọchịchị chefuzie na anyị nwa ụkwa ndị na-eme ya bụ ihe maka anyị eh, maka onye sị na onye a na-emeta ya orukwa ebe ahụ ọụkwụ ofu ihe chefuzie na hmm. bele ma ndị na-akọ ụka ma ndị ndị na-akọ ụka ma ndị pastọ a na-agbakwa akwa ndị igbo anyị kwa na ọkwa anyị nwa onye na-asị na onye a emeta ya ọ na ọkwa di ya omekwa ofu ihe so anyị nwa ji aka ya doo nwa anyị ọdụ igwe a na-echi na mba ọ dị mma na onwere isi bụ ihe a na-eme ya bịa mee nke ka o nwee isi atụ na mm, anyị na-atụ na blem mana anyị ga-eji ka anyị blem nwee onwe anyị maka ọkwa anyị maka ịsị na ndị ọchịchị a na-eme nke na ndị ụka na-eme nke ndị ọhanaeze ndị Igbo adịghị mma ee enweghị ndị dị mma ndị gọvanọ adịrọ mma ndị ọchịchị adịrọ mma ndị pastọ adịrọ mma enwezi ndị eze adịrọ mma nke ndị wu ndị a ọkwa ịnwa onye na-asụ na onye adịrọ mma ụkwụ ọpọchuniti baa omee nke ka nke anyị nwa ga-eji aka anyị dụọ onwe anyị ọdụ maka ndị na-anụkwa mba na-eme ihe niile akwa anyị nwa e, arịrị na a na-eme na mba a na-akpọ ndị a ndị a ndị a ha na-eme nka ha na-eme nka ọkwa anyị nwa ya bụ anyị nwa ga-eji aka anyị dụọ onwe anyị ọdụ ya bụ ihe bụ ihe dị mma ka ọwụ anyị mee ya doo nwaanyị ọdụ mee ya n'ụzọ kwesịrị ekwesị enwe ọdụ ugwu ndị obodo ga na-akwara anyị ihe ọ na a na-eme anyị na-ere igwe na-akpọ ipromote our tradition amakwa na anyị nọ ama na na-eme ihe dị otu a na afọ anọ ka anyị si eme enwe ọdụ ugwu ha na-akwara anyị e, osokwe na-eme anyị na-eme n'ọdị nọ anyị na-eme ka ndị obodo nwa na ọdị ihe dị otu a dị ha na-afụ ya enwe ọdụ ugwu ha na-akwara anyị mana anyị bezie na anyị shi nshi ụzọ na-esi onwe anyị imi na-atụrụ nwa anyị eke were ya na-eme ihe dị ya agha na-alụzi ọgụ ndị obodo gaji ha na-achịzi anyị ọchị so ya bụ ihe ihe dị mma ka ọnwụ igwe a na-echi ma echiri n'obodo anyị ma echiri ya na ama ọ dị ihe dị mma ka ọwụ mana ọ ka anyị kwado ya n'ụzọ ziri ezi ka anyị nye ya onye oru oru ka anyị ghara ikwu maka akpịrị ego ihe ọchịchọ oke ọchịchọ were na-emebigasị ụfọdụ omenala anyị ya dịka ndị kwuru okwu kwuru eh, dịka nchọpụta ndị nchọpụtara eh, ndị gboo dịka a si chọpụtagbuo ndị gboo bụ eze mmụọ ka anyị mabụ tupu enwewe na onye awa aka ji ọfọ ma ọ onye isi ala tupu abịa bịa chiwe igwe igwe a echiwere ya ebe thousands eh, thousands years ago o tebe aka ebe chiwe igwe ọ bụghị ihe dịbara gboo Eh, ọ wụghị mana anyị chi oge tupu ndị ọcha bịa ma ndị ọcha bịakwara tinyekwe nke ha ma ihe niile emere ele ala ọkwa anyị nwa anyị kwado ya n'ụzọ dị mma ọ dịrị anyị mma ọ ya bụ ihe na-ekwu na nke ahụ ndewo maazị Chinonso igbo ndị ọma na-ege anyị ntị ọ dị ka igbo anyị na-aba akụ kwarapụ kwarapụ onye nwekwara okwu ọ chọọ itinye o tinye maka oge dịrị anya anyị ga-apịakọta akwụkwọ wee dee ka anyị naba ndị mmadụ ekwugo kafa nwere ike ikwu unu anụlụgokwa ihe a kwuru ya bụ onye nwere ntị anụgo ka a na-ekwu ka ị na-eweli isiokwu ịma dị mma na-agbanye na mbọ anyị ga-egekwu ofu ihe ee nwanne anyị kwukwelu anyị kwuchie anya anyị ga-eje naba maazị Nwachukwu. ọ ka anyị ga-egekwa ofu ihe o mm, ndị kwuru okwu dịkwa ọtụtụ o chelu ọ dị mma ka anyị gee nke lọlamụ lọlamụ nnọọ lọlamụ anyị na-ekene gị nnọọ ngwa gaa n'iru ndewonụ ndị Igbo Class nọ daalụnụ e, isiokwu anụ wepụtara maka na nkenke aga m asị na echichi n'ala Igbo bụ nnukwu ihe ọ bụ otu n'ime emume dị ukwuu na ndụ ndị Igbo iche echichi n'ala Igbo bụ ụzọ mmadụ si eme maọbụ egosi obodo ya na otorugo ihe eji nwoke eme ndị na-echikere chi bụ ndị kpatara ego ndị nwere ọtụtụ akụ na ụba ọ bụ ha bụ ndị na-echi echichi onye chiri echichi n'ala Igbo na-enwekwa ugwu na nsọpụrụ onye chiri echichi nwechara ụfọdụ ihe ọ na-asọ nsọ na ụfọdụ ihe o kwesịrị ime na ndị o kwesịghị ime onye chiri echichi anaghị akpa aja agwa abịazie n'ihe gbasara ichi ọzọ anyị ga-asị na ọzọ bụ echichi kacha echichi niile a na-echi n'ala Igbo n'obodo ebe a na-echi ya maka ọ bụrụ obodo niile na-echi echichi ọzọ n'ala Igbo ọ bụrụ obodo niile na-echi echichi ọzọ mana ọ bịa n'obodo ọbụla a na-echi echichi ọzọ ọzọ kacha echichi niile a na-echi n'ala Igbo n'obodo ọbụla a na-echi ya onye ọbụla echiri ọzọ na-enwe ugwu na nsọpụrụ echichi ọzọ na-egosi onye bụ ọgaranya dị m onwe m akwụkwọ oriakụ amụ bụ ihe na-ekwu dịka m si na-ekwu na echichi ọzọ na-egosi onye nwere ego na onye nwere ọtụtụ akụ na ụba mmadụ agaghịkwa na-echi echichi ọzọ ma ọ bụrụ na nna ya echibeghị ọzọ ma ọ bụ nwanne ya tọrọ ya echibeghị ọzọ tupu onye ahụ echi ọzọ ọ ga-ebugodo ụzọ chere nna ya ma ọ bụrụ na ọ dị ndụ ọzọ ma ọ bụ chere nwanne ya nwoke tọrọ ya tupu o chiwe nke ya mmadụ nwekwara n'ike ichiri enyi ya ma ọ bụ ụmụnne ya ọzọ nwoke kwanụ nwere ike ichiri ụmụ ya ọzọ and ka esi eme n'ọzọ bụ ka esi chọọ ọzọ ka esi ewere e oke na ekerewe ihe ọ bụgodị na nwatakịrị eburu ụzọ chee nwatakịrị ọzọ gị bụ ka emeneche na nwatakịrị ụzọ ekere oke n'ọzọ na ekewe ihe n'ọzọ otu wee dị a na-eme ihe otu esi bụbu echi ọzọ e nwechara nsọ ndị ọzọ na-azọ dịka onye chiri ọzọ agaghị ezu ohi onye chiri ọzọ agaghị ekwu okwu asị onye ọzọ anaghị ebu ibu n'isi ịmanọgide ga buru ihe n'isi na-agagharị onye chiri ọzọ anaghị awa akwa akwa ndị mebiri ndị a na-agba mgba na awa onye chịrị ọzọ ama merụ ya ọ gaghị elu osisi ma ọ bụ isi na onye a na-ekwu onye ọzọ agaghị eme ụdị ihe ahụ ọ gaghị etinye aka n'ihe rụrụ arụ ọ gaghịkwa na-adị na nwaanyị ọzọ belụsọ nwunye ya maọbụ ndị nwunye ya maka na ha na anụ ọtụtụ nwaanyị otu ndị chọọchị na-anụkarị ọtụtụ nwaanyị ọ gaghịkwa na-eri nri n'ama ndị chọọchị ama nnọgide ọbịa mmemme ọ na-eri nri ka ya otu a ndị mmadụ si eri nri onye ahụ agaghị eri nri otu ahụ onye chukwu n'ọzọ agaghị eme ma ọ bụ gbuo mmadụ ma ọ bụ etinye aka n'ihe ọjọọ dị iche iche ọ bụ di ya kpatara na ọtụtụ ndị mmadụ anaghị echikebe ọzọ ịgafe onye ọgarama nche ọzọ maka na ọ ga na-achụ nwaanyị na-agagharị ndị chịrị ọzọ agaghị achụ nwaanyị mana ịbịazie n'ala igbo kịta e efuzie onye ọbụla kpa okpu emeghị mana ife onye ahụ bụrụ nwaanyị n'iru nwunye ya na-ebe akwa na di ya na-arahụ ite ụmụ nwaanyị ọzọ na ọ dịzie ka ọ na ọbụrụ ọzọ ọzọ ka a na-echi so anyị aghọtarazi ka ọzọ ka a ka na-echi ka o nwezie onye nọgide nnọọ ị ga-akpọrọ okpu si n'ibuzi echiche zara ofe afọ maka na iji ego mana abịa na dị ihe ndị ọzọ na nsọ nsọ o so n'otu ihe ikwesịghị ịdị na nwaanyị ọzọ dịka onye chiri ọzọ i kwesịghị na-etinye aka n'ọjọọ mana anyị bịazi ọdịdị ka ha nwa bụ ndị na-arụ arụ ala niile dị n'obodo so ihe a dịrọ m dịrọ mma anyị amarozi a ga-ebelata eke echiche a na-echi onye nọgide maka na ịkpatara ego ituo onwe gị ofu afọ echi ego echichi n'obodo ma ndị ama nnatada obodo eburu ofu afọ nye ha mana onye ahụ abịakwa na-arụ arụrụ ala na-emegharị na-ebi aka n'ebe na-ekwesịghị ọ dịghị mma ndewo n'isiokwu a ọnwekwa ọzọ m chetakwara ntụbatakwa ọzọ daalụ na aka bụ oriakụ amụ chimamkpa m ndewo oriakụ amụ chimamkpa anyị anụgo n'igbo ndị ọma maazị chinoso ngwa nchịkọtabazianụ nchịkọta okwu a maka ndị kwuru okwu okwuchekwa e oriakụ amụ kwuru maka ka esi echi ọzọ na nsọ ọzọ ndewo ikwutere ya nke ọma Mm, ndewo ụlọ ụlọ mm, dịka o si kwuo eh, nze na ọzọ dịka onye nze onye nze bụ onye ga-awụ asị ya asị na afọ nze obi okwu onye nze bụ onye ga-awụ okwu ha n'okwu asị na nze nwezi onye bịazie bịa gbawa ya gbawa and onye nze ga-ekwu ihe ọ ma ya mee ọ gaa na asị na asị ya mmadụ gwa ihe ọ ga-ekwu o jekwuo tupu onye eze bịa kwuo okwu ọ ga-ekwu ihe otu o si wee dị and ihe ọ nọ ma ya mee ma ihe ọ nọrọ ma ọ otu esi kwuo ya ọ ga-ekwu okwu otu ihe si wee dịrị dịka a na-asị na mmadụ wee onye nze ya bụ zere ihe ọjọọ zere arụ zere ihe dị iche iche dịka isiokwu anyị ee eh, ọha na eze ndị ọma ọ na-anụgo ka ya bụ okwu si were gaa ya bụ ihe niile a dịcha mma ma na-anyị mee ya ka ọ dị mma ọ dịrị mma ee eh, anyị amaghị ikwu maka ndị ọjọọ a na-etizi aka na ihe dị iche iche ee eh, sị na ya bụ ihe adịrọ mma ya bụ ihe wee kwalite omenala Igbo kwalite omenala Igbo ka ọwụ mana ọ ee echie gị ya gị mara mara ebe aka ruru gị awụghị ichichie eze na echie gị eze na mba usoro kwesịrị ka echie na mba usoro kwesịrị ka echie eze na mba bụ enwere ndị ọha na eze ndị Igbo ndị a ka ọ dịara inye mmadụ akwụkwọ ikikere eziokwu na enwere ka ha si arara aka saịdị ha nwee dịkwa ezigbo mmadụ mana ndị ahụ ndị chebara eche mana nọọ ihe dị mma ka ọwụ ndị bụ ọhaneze ndị Igbo ụkwa anyị nwa ọkwụ ụmụnne anyị nọ ebe a ha nwa kwadoro ya enwe ihe ha tupu ha akwado ya bụ ihe ya tupu ị na-echi eze na mba ha ga-enye gị akwụkwọ ikikere ha nwa ga-abịa na mba ịnọ chie gị echichi andị onye echikọrọ ya na mba ọkwakwanụ onwe ya ugwu marakwa nnọọ eze ka ọwụ marakwa n'ebe aka ruru ya ọ bụghị chie gị a gị bịazie na bonu gị na-anwa eze bụ aka na ijikwa ewu na mba ma ọ na ịkpatara ego na-ejikwa echi ego eze na ebe dị otu a ị ga-amara ihe ndị oyibo kpọwụ limit mara ebe echibere gị ya bụ onye niile a dịcha mma ya bụ ka anyị kwara n'omenala anyị ugwu ka a ghara ichie gị na mba ikwu ozi maka na iji ego ikokọta ụfọdụ ndị mmadụ goo iche ha mmanya Giga klọb gochie ha champen anọ na champen ah, ee na enwere ndị na-akacha klọb na mba asụ na akpọ ya igwe gote e Jack Daniel ebido ebe e a kpọọ ya igwe ruo echi ekpu okpu okoloko na aga nsọ akpọọ na ya ọwụọ na igwe n'obodo a ya bụ ka anyị e kparị omenala anyị ugwu ka anyị kpọ na ihe anyị ihe ka ọ bụọrọ anyị ihe ọ ya bụ ihe nna na-ekwu na nchịkọrịta ndewonu ndewo daalụnụ igbo ndị ọma gele anyị ntị anyị ekene unu ka unu si bịa gee anyị ntị unu ga-anọnyere anyị oge ọzọ chetakwa na anyị bụ ndị igbo klas wọld ndị na-afụ na omenala igbo na ọdịnala igbo na asụsụ igbo na-aga n'iru biko unu ekwene ka ọkụ agụnyere unu n'akụ wee nyụnara unu n'oge nke unu anyị na-akpọ unu oku ka unu bịa na-akwado anyị bịakwa na-edebanye afa ụmụaka unu iji mụta Igbo. Anyị na-akụzikwa nkụzi kwa Satọde na ụka na Zoom. Anyị na-akpọ ụwa niile ndị Igbo niile gbara ụwa niile gbazuru ụwa niile ka unu bịa maka na m ndị Igbo ma asụ Igbo ebu ibu Igbo fa bụkwazi mbọ aka ya fa bụ ihe pere mpe ya bụ asụsụ anyị bụ ihe na-ada na mmiri ka anyị gụpụta na ya wee tichekwa anyị aja ọzọ ka gburu anyị ghara ifu ka anyị bunie ka ibu a ghara inyigbu ndị Igbo klas wọd anyị ga-eje ka anyị naba maka na otego ka anyị bịa ndewonu ndị be anyị chukwu nọnyelu unu ka ọnụ ka ọ bụ ọnụ ndị be anyị ka emesịa